anyị ekene m unu ha ịma na anyị abịakwana ka anyị si abịa maka ndị si m wepụ isi n'ọnụ na ọkụgo na ya chi ya bụkwa anụ ọzọ asa agụpe ụzọ agụpe ọnụ ghọtago agụpego ụzọ anyị agụpe n'ọnụ anyị ka o si dị anyị n'ọnụ n'ụbọchị nke taa na o nwere ihe anyị na-afụ o nwere anyị na hmm. na pastọ bụ ihe ọkụ gbalụ okwu alụsị dị n'ọba lerenụ vidiyo ka unu fụ ebe pastọ kpeturu nya bụ ọkụ ka esi ekpe nya bụ ekpere na ndị bụ nya bụ agha lerenụ vidiyo ozugbo stretch your hands towards me there is a particular HM more that comes online to talk I want to pronounce judgment on that one now it is burning in my heart that one that comes online to speak everything that he's doing, every calabash. Abali debrekosha kebedosha You see the fire is here. Arati brava shabati belevile Fire, let it burn all the pots. Every pot, let it burn. Baratu breveli debrekosaka eshibere devila brakoshara. I join my faith with my brothers. Come on, let's pray.

ịghọtago unu nwekwa na asị ha asị na odogwu adịghị epe mpe ọnọbụla o si na dị ana na achọ ka m mara inwe ihe ndị ndị ihe ndị dibịa yi okwukwa sị na ọ bụghị ya kpeturu mana nna si na ike ike dị mana ike ka ike dị onwe ihe m chọrọ ịkpa afa mana a sị atụọla nwa mmalụ ife inu ọmalụ mana atụọla ofeke ofenye isi n'ọhịa a sị m ike dị mana ike ka ike dịkwa pastọ emmanuel profet emmanuel okeke bụ onye obu agha onye chịkwana ya telia mmanụ nsọ n'isi bụkwana apọstụ arome apọstụ arome hussein obu agha nke izizi 1 na makọdị ọbụla ị anụ maka apostol arome makwa na agwọ anaghị amụ ihe na-atụghị ogologo tago agụ ya amalele ọdịka ọ dị ya ngwa shiraya na-agbachago okwu ngwa nenenụ ihe dibịa nwafọ um, ife dị egwu mekpọ n'abalị abalị taa n'abalị ifo taa today bụ wednesday bụ 18th of january 2022 2023 2023 yes bụ ahịa afọ na Eh, shiren shiren nwa na-eli gba ọkụ ọ bụrụ na ifrat na ọgba ife niile ọkụ ọ bụ ife mwute dịrị nwanne m nwoke wenayo enyemaka ka ndị ma gbata ọsọ enyemaka onye onye nwere ike na ife emebi ife emebi m ife ọba ji eje ife dị ebe ife mebi ma ife ji okpu iyi n'ife mebi so nwanne nwe na-eli kedu ka ife si mee nwike ịkọwara ndị ọba ka ife a si wee mee nwakwara ihe ọzọ ejesi m akwamozu bata tipụsịa mmụọ mụ na ụmụ ụkwụ m akwamozu ekwa na ebe ya n'ụmụ agụ ụmụ ọga akwachi ụmụ ụba ebe mm. mm. a ka m si bata tipụsịa mmụọ kwesị na njegoro ọgwụ nwa maka arụ mgbu nọ na-arụ ka ị na-eme gosizi ọgwụ esi ka a baa n'agụ kevu ka ntụwa ndụ mmanụ wee nata ana m anatazipụtazie n'ebe ihe ọl elọtọ pipụl na-asị m gbaba ọsọ n'ụlọ m ọsọ na eme keta m ife eme ebe naanị nke mgbede 910 eh, agbalụzie mbata igwe mmadụ a na-agụtara ọnụ duzie a na-agbanyụ ọkụ ndị mmiri na-akwa ndị aja na-ekpo ndị pịa wata na-atụ ndị tiru n'ụmụti na-akwa ndị wọs mana ụdara kwụ na ọghọrọ ụdara oke nke a ụdara mmụọ hmm. ọgbakọdo ya ọgbamama okwu agwụ so nwere ife pụta ebe a oke susu ojii ya na mmụọ nke iji ya ozu. Hmm. oke ife niile iji eji ife ma oke ite ma oke ite odukwu ebe a so ife na ya ọ bụ enyemaka oke na oke ite ahụ ebe a ụ na ihe n'ihe dibịa kwu osisi gbata ya ọsọ enyemaka mana ọma ọma dị ọkụ si ebido mana nna achịkọwa na gị na pasta kpechara ekpere owurughị oke ofu awa ofu awa ofu awa ụbọchị anya bụ anya ọkụ a na-amaghị ebe esi dara shrine na gbaliko asịgodo mgbọsị nke elija otego aka m kwubele na vidio anụnwa otego aka m kwubele ya na chanel ma sị na ofu mgbọsị ofu mgbọsị na anya pụtakịrị mma ike a ka mmanụ ebe ike ka ike si ịghọtago ndị a na-ene anya si na ha nwere ibu agha abụghọdụ ndị buru agha ịghọtago nọ na amaghị ebe odogwu a si wee kpegide ekpere a wee sị na ihe nke a ya. Chukwunna wee si ebe a na-atụghị anya wee tụere aja onye nzọpụta ebe unu na-amụ aka na unu nwere ike ma ndị si na ha nwere 25 demon 100 demon mere na ihe a ga afụ anya mba yọtago mana prọfet a pụtago wee gosikwa unu vidiyo ebe onye nyanwo nwoke gburu onye bụ agha unu fụrụ ya unu fụrụ ka debe dibia si wee gboo ma okwu agwụ ya ahụ ma ite ọgwụ ma oke ite ma satifiketi ya ma awọdụ ya niile ihe niile gba pịatapịatapịa nyanwa ji ọnụ oji ori ji na ede wee kwue na ụmụ ha ebe ọkụ si ebido kịta ka anyị na-egosi unu ebe nya ọkụ si wee bido nwetago maka ndị ọzọ werekwa na ohere a na-adọ ndị ọzọ aka na ntị ịma anyị na-eme ajụ ihe kwụsị ya maka ọkụ nke gị na-abịa ọkụ nke gị na-abịa ka ọ dị na mbọsị ọzọ